rumunwene m rukan rumunwene nri ya ka bụ ogworo mm, mkpe ọpara chokuke bụ jizọs bịarịbịa ọzọpụ ihe ya manụ jilarụ oke mmehie ajọ omume kuka merụ ọbịa bụrụ na o mere anyị ma bụrụ nderuka nderi ya rụmụ chokuke ndị nna kananụ ọṅanụ ma m mkpe mm, bụ n'okuke jizọs wuru nye nye ọbụla ma m ikwu ọnụ ka ya m mbra ọ bụ ka naanụ mkpa ojii nwe enwu mbụrụ ọbịa abịa nwa enwu ọbịa ọ bụrụ n'elu ọwụwa mbụrụ ọzọ na-agbasa ezi ọma ndekeke ya na ala arụsị bụ ndeke so ga-apa ọkanababa lee na ọzụkọ nye nwere ike na na ya bụ na anwụ ya na ọzụkọ m ọkamasịnụ ọba anwụ ya nyekuke ndị anwụ ya n'eluigwe nyeru ikerema kuke nwere ike gworo obodo anwụ ya gworo betaneli n'urima ọbịa bụrụ n'elu ọwa aka ozi nụba n'ezi ibe ha gbasara ikwu ọnụcha okuke n'opiam ọbịa hụnụ agịda ndị ebe ehekwu juruba na ehi obido n'ọgwụ ọba ehekwu ka ezisi iche na iche ọ na-agba anụba mmehie ka ezisi iche na iche onegwu mme mmụọ ọjọọ kuke nkwashibara ike na ehi obi okorosịba nchokuke jizi ya nwe ya bụ ọpara n'elu ụwa ka agidaba soro ya agidaba bụrụ nsị n'ikwọnụ kechokuke ọbịa bụrụ nụ agidaba ndị keke ka na bụla zenga ọmbụla so ga apachokuke kwerule na ha ko ọkakanaba agidaba mkpụmụ ụjụ bịa bịa nsogbuba n'ọma ha ke ọpara chokuke mega ọbịa bụrụ nụ mbụrụ ya m ọbịa kanaba homa lee ọnụ igugu kuka nwe aji bịa n'budubado ọbịagbonube bebe gwuru agwa ọjọọ mkpọmọ ọjọọ gwuru gworo tụkwasa ya bụbụ ọparacha okukezi ọbịa bụrụ nụ mbụrụ ya m ọbịa ka ọ nye egwu nne m anya tụkwasị nụ pịgbasara apa eziokwu tụmakọ gwuru apa eziokwu ya m rubere isi apa eziokwu chi okukezi ọtụghasa ya ọbịa ka ba lee ha nwe abịarụba ogwe ya bụ n'ọma na ehebado gweme ihe ọjọọ kezi iche iche na ehebado gweme mmụọ ọjọọ kezi iche iche na ehebado ku ka nwe ya keru na oyiyi ka nwe ya ọbịa ka ọhụ na ụbanụ n'ugbo ha zụnụ rimebanụ na ọ bụ ha ọjọọ ha ọjọọ na mbụra ha ọjọọ ka ịyọ hụga na eheba ọra ka na baba lee na ọbụla nyeziga apachi okuke zọọrọ oche okuke na ọbụla bụ obi iru mbrozi ozi ụka ọnụmahịa anụ ya mbikọ nu agwa akụkọ e, ọha bovu ha ọjọọ zụba na mkpọma dee ma bụ mere bụ bịa n'opio nghebe aga n'ogbu a na mpịa m ndekere isi na ọrụ ọkụkọ okpukpe bụ ndeke gbara izuzu hụnụba ogbura ya na m ọbịa hụnụ ha nụ ya mbụ apa ọjọọ kwesịrị ndị so apa chokike ha mere bụ ka ọhọ na ya bịara bịa ọzọpụ ya bado na mmehie na agwa ọjọọ kukeba akpagha ya dị masịrị bịa kwụọ ụgwọ hụnụ apọjọke ndị mana kpaga bụboso apọjọke anwụ enwu pagbazu mba aga n'opio mba aga n'era bụ n'ọkpọ mgbakọ kezi iche iche n'ọhụnụ bakanụ ndị bado be opio mba aga sụba ogbugbu ya na opi ya mgburu ha aka bụ emerụ bụla ha gesiri egesi n'anya chokuke mgburubezi na-eme ha ndị kiyam bezinosuku ndezi iche n'iche habemere bụ ogbuma nye ekeke eji na ọ bụ nye kere isi lekọtageli ọha nụ mbụrụ ya m gwụya ya n'ọnọdụ ikpe maọbụ ikpe agha ikpe ikpe ogbugbu mbụrụ nwere ka ya m guzosoro ikwe ọnụ ole anya na ya na-abụji n'osogbu agha ọka na ọzụzụkọ nha ọjọọ ahụ ahụnụ na obube nwere ka ka ga ọparachi okuke jizọs bụ zi ha ndị ekuke so ga ndị kere isi kanụbụla so ga apacha okuke kwekwara m ekwe ya maka ọzọ n'ọbụla chọrọ ma ya gbu ya ya tụ ya nga ma ya gbu ya mbụrụbezi na-eme ha ka ya m be mega mega mega mega onwe rishi nwere ka ka na ọzụkọ ha ọjọọ ahụ nọ n'upube ya azị bezi na-ekwekọrị n'ọbụla chọrọ ma ya nwụma mgburu nwere ka akụkọ ikpe hụrụnụ ndị ọha kwechiri dike n'ụbọ chọrọ gbu ha homesasịnụba aka bụ okwuru anya zenu ugwu kezuru ha n'opia mgbe gwere ituru zuru ha kpọgbuma ya n'olu obe n'opia mgbe kpọgburu anya o nwere ndeki ka buzu kpọkpọgbuko na ndeki n'olu obe begwere ya la bita na eshilaro ndeki azịsa ya na akarịta na akauri bee mere ha ka awa na ọsụsị ọbịadụ n'ehihie chibie ji ọbụla gbaa ọchịchịrị dị ukpuru elu ọwa gbara ọchịchịrị mgbe oge duru oge ịtọ. na-echere n'eshilari ehihie ọparacha okuke bịa eshi Okokoba kuke ọwa dum nụrụ ọkani ya kwelem n'obilem ọbịọnwa n'olu ube mbri ya eluigwe na-elu ọwa bịa ọzọ ọzụzụ zuru ha ndị amị ezi na-ese olu obe william ka n'ọba eziokwu eziokwu nu nyewa bụsogbuga na ọ bụ nwọcha okuke n'ezie ọ bịa bụrụ na ndae e ji eji n'onwe enwu ọzụnye nwere ike gbua ọ bụ ya ka ọghọ anwụ ya ya egworo obodo anwụ ya gworo gweda ọbụla na bụ nha badị nkuke chineke keruchie harụ bet na bụ nha anwụ ya ji gweda obodo anwụ ya ke bụ nha okwu oruru ihe nụ nda akezi n'eluigwe ọ bụ ọbịa ọ bụrụ na okwerile m na anwụ ya ọbụ ha beji n'ọchụ aja na mmehie ekuke nye onye ọbụlazi na-elu ọwa merụ ọbịọkanụ nda na anwụ ya yorube n'igharishi ma ọ bụ sọdụla na enwu na olobe enwe nwụrụ bụ enwu wute enwu kiam shiriri ike kaida agịda ndị banụ kwuru ya ọkọ ọjọọ agịda ndị banụ ghọtala ha mega mgbe ọ nwụrụ enwu ya babịa bịa eli ya mgburubeelira ya nubu eli gabado piam bee kwadoro piam ọbụrọma piam bee mekwara ya ọbụrọma apamba gana aba piam ha beji mechia ya bụ nkume kezuru ha kuke bunu ọzụbaduke furuchi nwere ike vume nkume kiam ọpanacha okuke piam pebelira irime piam ọzụmasị ha kukebe mere piam ọ badukebe liri piam mbọm na ọbọchị ka ọ nwụrụ enwụ belira ya o nwere ndị nri ya kukezi kapịa nze lekasị n'ebe mere ya n'ehe azị babịa otu ụbọchị bọhụ na nkume kebeji vushime apa pibelira n'ọhwagalam babịa bazere ime piam rime lili ọbịa hụnụ piam changarịcha piam mara mma ọbụrọma ọbịa hụ ndị ezi kukechokuke ogun tụzọba ndị ezi kukechokuke sikwaba kanaba ogun tụba banda anyị ba bioga baka mbara bioga eh, nwa chokuke ke nwụrụ ọkaba lee nwa ọpara okuke na ya zebudu baa lee n'ụba onwe ya n'oge ka ezuru ha bịazenuruhu danye ezi chokuke menu hapụba mgbọrọ ha bụrụba nrumuri ahụ ya mmenụ na-eze ma bezo nwa ya ọpara chokuke agịda ndị banụ hụrụ aya na ọzọbunu berere ọ bịa bụrụ na ikere maka echoku ke nye na ya bụ ikere maka ekwu nzọrọ ya n'ụlọ enwu ana ikere maka ya nwe na ike nkwara ya na pubebe ya ihinu ya ka egbe ọpara okuke bunye ke nwee mmehie ọzọ agwa ọjọọ ọzọ ụkọ nha anụ ọbụla ka eyiri n'ọbụ ha ka emegidere ya ka ngosiri n'ọbụ nwa chokuke n'eziokwu ọpara na eziokwu. nke a mmerụ ọbịa nwe ikerema kuka ojii meru enwu ikeremaka mbụ ikeremaka gbagharụ enwu ikeremaka mbụ ikeremaka mere enwu nwemere mere ọ bụ masị pịa mpupu ọbịa bịa gwere ikeremaka ya ngwuru lali ime ikeremaka ekwensu kuka ekwensu nweru gbasara ọnọdụ enwu rumuwene m nu apacha okuke anle ọpara chiokuke bịala mbịa kwụọ gwuo mmehie anyị na-enwe ọnwụrụ n'elu obe nirima ọbịa bụ eme mmanụ jilarụ abịaziri ọ bụrụ masị ndekebe ọhụyara ọhịa nde kuke hụyarụ na nga kuke agwa ọjọọ na nga kuke mmehie ọbịa bụrụ masị nụ ịhụnanya kuke ọpara chiokuke hụrụ anyị ọ bụ masị ịhụnanya ka nke ojii bịa kwụọ ụgwọ mmehie ka merụ gbugburu ha ọma eru ọma bụla na ọ bụ kwuo ha akụkọ ojii kwụọ ọgwọ ka bụta ọ bụ maka ọbara ka ọkwa huru elu obe ka ikwomene ha akụkọ ojii kwụọ ọgwọ manjilarụ na mmehie ọjọọ amerụ ọ bụmasị ha merụsụ ndị aka ezi n'eluigwe chokuke nyomasịrị ike kweru nụ ha nwa merụ n'elu obe aja nwa oji nwa chụrụ anyị ma ọ bụrụ manjilarụ ya ezi bụrụ ndị ke nwee mmehie ziricha anyị anyịla na ihuru anyị kwerumasị ekweru na ha nwa kukebu ọpana jizọs nṅụọbịa masịrị na ere ọrụ nna anyị ma ha bụ nna ya ọma na ọwaka na ka awụmasị